ihe na-afịọ kemgbe ụtụtụ tata bụ ee na ego ọfụrụ ekwuru maka ya na ayeri e design na feto apụtago anyị ma na gọvanọ nke central bank of nigeria bụ gọvanọ godwin emefere bụ onye na-ekwu na ayeri e design ezi 200 naira 500 naira na 1000 naira note na ọ bụ na o rutebe ihe dịka 15th of december o wee bụrụ na aka nwere old 200 naira note 500 naira note 1000 naira note nke iwepụbeghị na be gị wee rue this 15th day of December 2022 na ya bụ ego ya bụzi nke anyị agbahapụrụ gị na enweghị onye ọbụla ya anabatazi ego onunwa ebe ọbụla eji ego were eme biznes ya bụ ihe bụ ihe a na-ekwuzi ewee sị na enidiri ka eri ya ego anyị a na-ekwu ihe enụnwa ụfọdụ na-asị ee na ọ ka achọ ego anyị mma achọsịa ya mma o wee mee ka ego anyị bụ naira dị ịkwụ otu dọla na ọ bụ eririzain sia ego anyị enụnwa o na-achụ ego ndị ọzọ ọsọ ka ha na ha harụ anyị ma na ọ dị ọtụtụ ihe kpatara eji wee na-achọ ka edirizain ya ya bụ awa 200 naira note 500 naira note na 1000 naira note ndị mba amerịka bụ ndị nke nọgidekwere wee sị na ha onwe ha chọkwarụ ka ha chọgharịa ego nke ha mma ka ya bụ ego nwee ike na-adịrị ndị mmadụ mfe ka ha buru ya bụ ego ihe ọzọ ndị mba amerịka jikwa wee sị na ha chọrọ ka ha megharịa ka ego ha dị bụ na enwegasịrị ụfọdụ kaụnta dịzi na ego ha ya bụ ka ha ridizin si ya bụ ego ka o wee benata ibu arọ ndị mmadụ na-enwe n'ibu ya bụ dọla nke amerịka yana ndị ọzọ na-emekwazi counterfeit na ya bụ dọla amerịka ndị amerịka na-asị na ọ bụ na ị nwere dọla ọbụla nke ebiri kemgbe 2021 iri ka nwee ya na be gị iwepụbeghị ya na ọ bụ na o rutebe ihe dịka jenụwarị 31 2022 na-enwezi ebe ọbụla anyị anaghị dọla ahụ ọ bụkwa ka ibuje kịta anụnwa dọla nke gị jee chejie ya mara ihe i merụ wee nweta nke ọfụrụ e nwegasịsịrị ụfọdụ ihe dị mkpa merụ eji wee na-agbanwesị ego onunwa na ọ bụghọ jos ka a chọọ ya mma ka e were kene wee chekie ihe gbasara ka ndị mmadụ si were were ego were edobegasị na be ha ndị mba amerịka na asịkwazi na ụfọdụ ihe mere ha nwa jikwezi were agbanwe ego nke ha bụ na ndị mba afrịka buru dọla ha wee dọbasịa na be ha ha ha eri ya eri eburu ya paakị ya na ego ha nwa bụ ndị mba amerịka ka a gara inwezi enof na-ezu ndị mmadụ in circulation ihe ọzọ eji wee chọọ ibugharị ego anyị enunwa na-abụghị ịchụ ya mma bụ anyị mara amarụ na enwere ọtụtụ ndị na-arụ ọrụ nke anyị ma na ọ bụghị ihe ziri ezi n'obodo anyị bụ naijiria ya bụ ọrụ bụ nke na-abụghị arụsịa ya ha nweta ego na ya ihe enụnwa gụnyegasịrị ụfọdụ n'ime ha na-atọrọ mmadụ na-abụ onye atọrọ onye ahụ ewere ego wee beeluo onwe ya nke ọzọ abụrụ ụfọdụ ndị na-akpagasị arụ dị iche iche were ego obodo welu na-ego ngwa ọgụ eji anụgasị ọgụ nke ọzọ abụrụ ego ụfọdụ ndị ọchịchị anyị na-edobegasị na be ha ha ji were akpa mkpamkpa dị egwu ihe niile nụnwa ka e nesiri anya wee sị ụzọ a ga-esi wee si ego niile ahụ bụ ka agwazie ndị mmadụ na achọrọ ịchọgharị 200 naira 500 naira na 1000 naira anyị mma ụzọ dị onye ga-enye aka ndị na-atọrị mmadụ enwee ike bupụta ego ha ndị ji ego anyị were ego ngwa ọgụ enwe ike bupụta ego ha zobere ndị na-azọ ọchịchị enwekwazi ike wee bupụta ego niile ha dobere na warehouse ha gasị nke ọzọ bụkwa anyị ma na ụfọdụ ndị bụ ndị ha ọdụgasịrị gasịrị ego anyị nụnwa ego kwesịrị iru onye ọbụla ụfọdụ eburu ya dobegasịa ebe dị iche iche na about 80 pasenti ego obodo naijiria ego naira kwesịrị ịdị in circulation bụ nke ndị mmadụ họdụ gasịrị dobegasị ego niile ahụ na be ha ndị mmadụ pụta a na-achọ ego achọ ọtụtụ oge ka ọ ya abụ ịba na bankị efu ụfọdụ bankị ya abụ ha nọrọ ha na-eche oge mmadụ bịa depoziti ego ka ha wee nwee ego ha ga-enye onye bịara ịkash ego ya out ihe niile enunwa bụ nsogbu ọ na ụfọdụ ndị isiziri ego onunwa esizi anyị ma na gọvanọ nke Central Bank of Nigeria bụ Godwin Emefiele na-ekwu na-asị na data ha nwere na-egosizi na about 2.73 trillion naira out of 3.23 trillion naira Nigeria kwesịrị inwe in circulation bụ nke dị outside na ihe ha kwesịrị inwe as e, ebe ha na-edobe ego dịka Central Bank of Nigeria iwee ghọta na ya bụ ihe bụ nsogbu wee nyere Nigeria nke ọzọ bụ na achọrọ ịchọgharị ego niile nụnwa mma ka e wee benata kanta niile enunwa a na-enweta ụfọdụ oge ka ọ ya abụ mmadụ mechie anya enye gị ego ịmụghọ na ọkanta ka enye gị ọ bụ na achọgharị ego onunwa mma ọ ya enyekwezi aka n'ibenata ya bụ kanta enwegasịrị anyị ma eziokwu na ha chọrọ ime ihe enunwa na ha ha bụkwa ezinobi na ha ga-ebuba ego tupu ime ya bụ ịchọgharị mma nke ego onunwa mana ọ bụ na ezi n'obi ha nwere bụ iji wee dozi obodo naijiria ya bụ ịchọ ego mma abụghị arụ ka ọ bụ kama na ọ bụ ka obodo were ya na-aga n'ihu ka a marụkwazie na ọ bụ na achọsị ya bụ ego mma anyị enye aka n'ibenata ka ego anyị si wee na-agbago n'ihe gbasara ego anyị iru ka dọla